toni chineke anyị haleluya ka udo nke chineke nkechasị udo niile dịrị unu n'ebe ọ dị ukwuu site n'aha jizọs kraịst onye nwe anyị amen abụ m ezi nwanne unu nwoke obichukwu tony eberechukwu site na ụlọ ọrụ ndị life world redio ministry akala ndị baptizm missionary association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa site n'ime elu nke dị n'ime Ịbarị n'Ọyọ steeti nke Naịjirịa ebe a ka ozi ọma si eru unu nso n'oge ugbu a ọzọ ka nke Chineke wụkwasị unu n'ebe ọ dị ukwuu n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị amen na ịga n'elu n'ụbọchị nke taa anyị ga atụgharị uche na akwụkwọ nsọ dịka o si wee kwesị n'ihi na akwụkwọ nsọ bụ akwụkwọ agbamume anyị akwụkwọ anyị ji ebi ndụ were ahụta chineke anyị n'ihi na ọ bụ onye kwesị ntụkwasị obi kwesịbigo oke anyị ga-eleba anya n'akwụkwọ abụ ọma n'ụbọchị nke taa abụ ọma nke iri isii na isii na okwu nke iri na abụọ 66 verse 12 abụ iri isii na isii amaokwu nke iri na abụọ ọsị imewo ka mmadụ rịkwasị ịnyịnya gabiga n'elu isi anyị anyị bara n'ọkụ na n'ime mmiri iwe mee ka anyị pụta baa na iwebiga ihe oke ka chineke wụkwasịrị anyị ebere n'afọ maya ya n'ukwu nke a ka onye anyị ndụ na ngozi nke pụrụ iche dị wee kwesị n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru n'ụbọchị nke taa ihe isiokwu anyị ma ihe a ga-eji ga-abụ ntụgharị ajụ ntụgharị ajụ ya bụ isi okwu anyị n'ụbọchị nke taa emem na ụwa taa ụfọdụ ndị mmadụ na-enwe ntụgharị ajụ site na nna ma site na nne ma site na nwanne ma site na enyi ma site na agbata obi o nwere onye nke nwanne ya kpọkọtara, ọ na atabu ahụ na ebe ọ nọ ihe a na-agara nke ọma nwanne wee si ya bụkote ka ya na-abụ nọkọ naanị na-abụ nọzie n'ihi na n'ọgbanwego ọnọdụ ihe wee bịa tụgharịara wee na-afụchazi ọcha ihe na ọcha ego osizi ebe ahụ bulitezie n'ọnọdụ weburuzie mmadụ nwanne enyeziere ya aka o wee onye ọnọdụ gbanwere onye ajụ tụgharịrị ọ na-erizi n'efere nkụwa osi ebe ahụ bụ nnukwu mmadụ nwee chọpụ nke ebe ọ na-azụ ahịa lụọ nwaanyị na-abụ nnukwu ụgbọala pụrụ iche bụrụkwazie onye na-enyekwaziri ụfọdụ ndị mmadụ aka n'ihi na ajụ tụgharịrị ya nke a bụrụ nke mmadụ pụrụ ime ile anya ebe anyị gụpụtara efu na onye dere abụọ fujuru anya onye dere abụọ furu ihe na-ekwesịghị ile anya n'akwụkwọ mbụ ya efu na ọ na-ebe arịrịa ọ fụrụ afụfụ na ihe anya ọ sị na na mmadụ rekwasịrị na ịnyịnya gabiga n'elu isi ha ihe a bụ ezigbo ọnọdụ mmadụ nkịtị zọghị ọkpa n'isi efu ụfụ ọ na-afụ wee buruzie isi na mmadụ n'elu ịnyịnya wee zọghị ọkpa n'isi abachara onye ahụ esi ebe anwụọ mana iji wee gosi gị ma iji wee kwupụta ụdị afụfụ ọ tara ụdị ịhụju anya nke ọfụrụ ọ bụ sọ na ịnyịnya onye nọrọ enye ịnyịnya tụkwasịrị si wee gabiga ọ si na ha bara n'ime ọkụ bakwa n'ime mmiri ihe ndị a niile abụghị ezigbo ọnọdụ ihe ndị a niile bụ ọnọdụ na-afụ ụfụ n'ahụ itinye aka n'ebe a ọkpọchie itinye isi n'ebe a ụzọ aga itinye aka n'ebe nke ọzọ ndị mmadụ na-aga nwee ọnọdụ ọkpọchie ị na-ajụzi onwe ya ajụjụ ụwa nke gị ọbụdị ụdị ụwa gịnị ahịa nke ị na-azụ obodo ụdị gịnị akwụkwọ nke ị na-agụ itinye ebe a um, anọchiri gị ụzọ ị na-ajụzi onwe gị ajụ o nwere ihe mebiri mana kama o ji ebe arịrịa ma ozi ụfọdụ ndị mmadụ na-esi ebe ha kwụ ụdọ ma ọ daa mmiri nwụnyụ anya ka bụ na emechigo chapta ha ma onye nke omeghe etu ahụ o lekwasịra chineke anya n'ihi na ọsọsọ chineke bụ onye pụrụ ịtụgharịrị ya ajụ o wee mee gịnị ọ sị na mgbe chineke tụgharịrị ya ajụ sị na chineke wee mee ka ha pụta ọ bụ sọsọ na nwere mgbapụta ọ bụ ha nwere mgbapụta nke pụrụ iche o wee sị na ha nwebigara ihe oke inwebiga ihe oke site n'ụkọ wee bụrụ onye na-enwebiga ihe oke ebe a ka ọnwụ na-ebido gịnị kpatara n'ihi na ọ matara chineke gịnị kpatara ya n'ihi na ya na chineke nọ n'udo mgbe ọ na-agabiga ihe niile a ọ tụkwasara obi na nkwa nke chineke kwere ọ sị na ịgabiga na mmiri mmiri agaghị ebu mgbe ị na-aga n'ọkụ ọkụ agaghị erechapụ gị n'ihi na ogwe aka chineke nke dị ike dị gị n'arụ mgbe ihe ndị a niile na-eru abịa dịka oke osimiri o kwudosiri ike n'okwukwe nwanne nwoke na nwanne m nwaanyị n'ihi oke a n'ihe mgbakasị ahụ juru ụwa taa ekwudosiri ike n'okwukwe ekwudosiri ike n'okwu nke chineke n'ihi na ọ dịghị agharịpụ mmadụ ụwa nwere ike ịgharịpụ gị ma chineke agaghị agharịpụ gị okwu n'oge dị ugbu a si na chineke ga-atụgharị gị ajụ n'aha jizọs oge akara aka erugwu ihe abụ oge nke chineke ihe abụ nke gị chineke ga-atụgharị ya ajụ ị ga-esi n'akara nke ọnwụ nke akara gị bịa n'akara nke ndụ n'aha jizọs chineke ga-agbanwe ọnọdụ nyanya gị a na ndụ n'elu ndụ n'aha jizọs ekwubi m ị gaghị anwụ na nyanya kama ị ga-adị ndụ wee na-ekwupụta na chineke dị mma etu ka ọ ga-adị n'aha jizọs n'ihe ịhụju anya nke ị na-ahụ ọ gaghị njedebe gị kama ị ga-afụ njedebe ya njedebe ihe ọbụla nke chere gị aka mgba n'iru ị ga-esi n'ụkọ wee baa n'inwebiga ihe oke n'aha jizọs ị ga-esi n'ike wee baa n'ike a na akpọghị nwaanyị aga ihe ekuru ejima n'aha jizọs a sị na enweghị ego ị ga-enwebiga oke n'aha jizọs ị ga-abụ onye na-enyo enyo gị abụzi onye na-ayọ ayọ chineke ga-atụgharị gị ajụ n'ọnọdụ ọbụla nke ị nọ a na-eti gị n'ọnọdụ ihere mbuli gị abịawo chineke nke chetara jabesh ga-echeta gị n'ọnọdụ gị n'aha jizọs chineke nke chetara ha na nye ya nwa ga-enye gị nwa n'aha jizọs chineke nke chetara ọbụnadị zekaraya na nwunye ọbụnadị na mgbe ha nọ na ndị gabigara gafe ọmụmụ nwa chineke ga-echeta n'aha jizọs ị ga-afụ ntụgharị ajụ nke pụrụ iche na-arọ nke a n'aha jizọs kraịst onye nwanyị kwere okwu nke a kwụsị ike n'ihi na ntụgharị ajụghị bụ na-arọ nke a ọ bụghị maka ihe na ụkọ dị n'ụwa taa n'ihi na ụkọ adịghị n'eluigwe stọọ nke eluigwe ụkọ adịghị ebe ahụ eluigwe ga-emeghere gị n'aha jizọs eluigwe ga-emeghere gị n'aha jizọs eluigwe ga-emeghere gị n'aha jizọs ma nke kachasị nke ọ bụ na kalvarị emegheghị gị n'enweghị ohere na obe nke kalvarị eluigwe nwere ike n'ọma mepere gị ị nabatawo jizọs kraịst ka enweghị na nzọpụta gị onye ebe nke a ihe a bụ ohere dịrị gị gịnị iji wee mepee ụzọ nke gị hulata isi n'ebe ọ bụla ị nọ n'oge dị ugbu a ka anyị kpere chineke onye nwe anyị na chineke lee ndị oru gị ndị a ndị hulatara isi ha chọrọ ịnabata jizọs kraịst ka onye ha na onye nzọpụta onye nwere mere ha ebere gbuo afa ha n'akwọ nke ọnwụ deba afa ha n'akwọ nke ndụ mee ka ha bụrụ ndị tegharị egwu ọnwụ na kalvarị mgbe n'ikpeazụ n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen matani na okwu a na-abịara unu site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry unu nwee akọ mgbaama maọbụkanye ajụjụ maọbụkanye ịkparịta ụka unu ga-enweta n'igwe okwu 081 329 00111 maọbụkwa na 08056719493 ka udo nke chineke nke kasị udo na-edere unu site n'ugbu a ruo mgbe ebighị ebi n'aha jizọs kraịst bụ onye amen